Can't see run for Amufo. Can't see run Omo. Shoot, shoot everywhere, Oga. Everybody don't they run. Like, like, ha. Omo, may God save our people, oh. God save us. Come and see Iran. Come and see Iran. What is going on in Yamfo? Come and see Iran, o. God have market. Eh, Eke market don close. happening right now in a, in a boy state. Look at, you have a lot of people here. These are people that was rescued in the bush. They faced us. After we killed uncountable number of their men, up to 50 Fulani men, and uh, about 15 soldiers, among other people. So many of them got injured. About 15 of them, of the soldiers died instantly. Mama, kakwan, nwama, kakunuma. Mommy, kakwan, keje. Ibonye ebe. Abakeleke, ka ebe isi bịa ebe a. Ka ebe ibi ebi. Ihamufu. Biko, i nwere ike ịgwata ihe na-eme na Ihamufu? hapụ na na mba na anyị ga na anyị nọkọta bido gbara egbe bido gbara Look at it. Soldiers was pursuing them. Before the men came out, Ebolo ndị Fulani terrorists, uh, uh, soldiers came for them. But since Ana-Egbu ndị Igbo, soldiers doesn't come. So many of them. Ana-Egbu ndị Igbo, soldiers ama mbịa, mana Egbu ndị Fulani ha agbara ọsọ pụta. at it mami ka ihe na-eme na ha mụfu ndị fulani ekwere ka ndị ha mụfu na ndị amị na-asọpọtụzi ndị fulani o ruru yesterday ha je eke nọ n'ime ahịa na-azụ ahịa ebido gbawa egbe asị na ewere ndị ebu na trela bunyechie ngwa ọgụ um, were akpa simenti ha dọchiche ya ime trela mara na ngwa ahịa ka ebubite ndị na-abịa ọgụke chineke wenyekwa aka ndị obi wee nweta infọmeshọn wee chọpụta na ha bụ ndị bịara igbo ndị nọ n'ime anyị ebidozie wee sachiwazie dị moto wee chọpụta ndị ngwa ahịa ha ebichi ọkwa ha ihe ndị a ha na ndị ha mụfu niile wego onye nọ ebe ọbụla taa anyị na wogide akwa anyị anyị bụ kamgbe ndị ihe ndị a na-eme ka ihe na eh, gọọmenti mego maka ya Can you hear it now? have done nothing about it. Ewebe ihe ndị gọọmenti maka ya ọzụ nye egburu ndị Fulani ka ndị Fulani ka ndị gọọmenti ma na ha ga-eme egburu ndị fulani very well yesterday so ndị amị wee bịa